osisi hụrụ mụ na-atụ mkwe ifufe ma jee ọnụ nwa m bịara mụ na-achị mma kemakọla m osisi hụrụ mụ na-atụ mkwe ifufe I'm ọdachi ọ dara awụ sọtaịmụ ka ọ ga-eteke nwanne Justin na-agba mbọ anụ ụgba na-ata ata ịma na echi bụ owere nchi onye gburu ngwere taa echi nwere ike igbu nchi se so I put in work emu bụ ka m kwụọ ka klọk God for bid I no go lose nwanne maka abụlọ m nọtụ ị na-ada ụtụ m ụtọ m tọmọsụ si na egwu ama nri nọtụ mana kịta mba na butu even pastor want to jot so I say this nwoke bebi gị echi dị ime ya ndị ma na ọmụ na-ekiki asị m ọ dị I say this nwoke bebi gị dị mma na ọmụ na-ekiki ekiki anyị mma na-eke anyị mma n'orie anyị mma anyị mma na n'iru n'iru ka anyị na-aga n'iru n'iru anyị na-aga n'iru n'iru na-aga ebe bigi echi dị ime ya ndị ma na ọmụ na-ekiki asị m ya ise bi okebe bigi echi dị ime ya ndị ma na ọmụ na-ekiki ekiki From the award-winning producer, Shaking Man Kuru Beats.